ka mụ nọ ka mụ nọ hụ na ụmụ mmụ ebe ha na-akali oyi ebe ha na-akali oyi ebe ha na-akpanụ nkata mili emi ebe ha na-akpanụ nkata na-efe n'isi a sị m ha na-akpanụ nkata na-efe n'isi maka na nkata ha bụ nkata mili emi maka na nkata ha bụ nkata mili emi ọkwa nke nnụtachara bụ ihe na-agba m anya mmili akwa nke nnụtatara bụ ihe na-agba m anya mmili na-awụ m akpata oyi ọ bụ na onye ka m ga-akọlọ ọ bụ na onye ka m ga-akọlọ maka na akpata oyi na-awụ oyi asị m akpata oyi na-awụ m oyi asị m akpata oyi na awụmụ maka na ife nnụnụ na-agba m anya mmele akwa na ife nna anụ na-agba m anya mmele ọ bụ onye ka m ga-akọrọ oyi ọ onye ka m ga-akọrọ oyi maka na akpata oyi na awụmụ oyi asị m eji m na-eji m ọfọ oyi eji m ogu na-eji m ọfọ eji m na-eji m ọfọ oyi eji m ogu na-eji m ọfọ ugegbe njibi ụwa n'oji n'ọfọ oyi eji m na-eji m ọfọ ọja nna m nụrụ olu m nne nụrụ olu oyi maka na eji m ogu na-eji m ọfọ ọ bụ na ijele igbo obi igbo nọ n'ọgbọ oyi ọkwanụ mbelata mbelata ka eji amanụ ndị nwe ubi onye gbasiri egwu ike na ma ọ bụrụ ya nwee n'uwe oyi akwa onye gbasiri egwu n'ike na ma bụ na onye nwe uwe oyi ọkwanụ ka eletecha ka eletecha ka mgbọja tụ na-enwe n'isi ọkwanụ ka eletecha ka eletecha ka mgbọja tụ na-enwe n'isi ụmụnne m igbo na-akpọ oku igbo na-akpọ oku leyi ụmụ igbo m igbo na-akpọ oku igbo na-akpọ oku leyi ịmara ede abụ n'igbo n'igbo na-akpọ oku gamara agụ agụ n'igbo na-akpọ oku gamara ese ese n'igbo na-akpọ oku gamara akụkọ na ejije n'igbo na-akpọ oku igbo na-akpọ oku lee igbo na-akpọ oku n'igbo na-akpọ oku lee nke ọbụla ị na-eme n'igbo na-akpọ oku lenu n'igbo na-akwụzi n'ụdọ n'ike lenu n'igbo na-atazi alụ lenu n'igbo na-ebezi akwa lenu n'igbo na-atazi ahụhụ ọbụnụ gịnị na-emenụ ọbụnụ gịnị na-esenụ kedu n'ihi igbo mere anyị kedu n'ihi igbo mere anyị ụmụnne m n'igbo na-akpọ oku igbo na-akpọ oku lee igbo nọ n'ama na-akụla anyị ekwe igbo nọ n'ama na-akụla anyị ekwe igbo na-akpọ oku igbo na-akpọ oku lee ọ bụ na onye ka m ga-akọlọ ka ọ ibe m akwa na-atọlọ n'ọmalọma na-atọlọ n'ofe kofe nye n'ọfịa biko nụrụ karịa ibe ya na igbo na-akwụzi n'ụdọ igbo na-akwụzi n'ụdọ igbo na-atazi n'arụ igbo na-ebezi akwa igbo na-akpọ oku nwanne m igbo na-akpọ oku nke ọ bụla ị na-eme ya sị m gị kpụmitenu nso ka anyị dozie igbo anyị maka na igbo na-anwụzi anwụ onye ọma m ụmụnne m ndị nụrụ olu m n'igbo na-akpọ oku oyi igbo na-akpọ oku lee